Ọ bụrụ na ị taa m arụ n'ike ma ize gị nsị, aga m ata gị arụ n'isi na-asọ ụvụrụ. Ọ bụrụ na m arụ n'ike ma ize gị aga m ata gị arụ n'isi na ụbụrụ. If you bite me on the buttocks without caring about the danger of sinking your teeth into fecal matter Then I will revenge by biting your head without caring about the danger of sinking my teeth into cerebral matter, aka tit for tat.